daa ana m aga ide ezigbo mma maka agbamakwụkwọ kumba aga m emezi isi gị karịa otu a mgbe ị ga-agba akwụkwọ nke gị hmm, daa otu ụbọchị isi otu ụbọchị oge a na akwa echi onye ọbụla ndị enyi gị niile alụcha na ji gị ka nọrọ alụbeghị daa ị kwesịrị ime otu o si ree ahụ ịhụ ezigbo nwoke ugbu a ọ dịghị mfe isi ọ dịghị mfe kumba chọtara n'otu onye kumba ọ naghị echere chee echiche ịma na m na-atụrụ ya egwu he o nweghị ihe ọma gbasara di ya tụmadị otu ihe ị kwesịrị ịma tupu gị laa di ma ọ bụ ịmụ ụmụaka tụmadị otu ihe ị ga-amatarị tupu gị ịlụwa dị na ịmụ ụmụaka ị bịaghachila na nke a si n'obi ihe omume maka ndị nwere obi ifere ị nọọla aha bụ Maggie Maggie ọ bụ oriakụ bụ nwaada nwaada ma ịma anọ m na njikere ịgbanwe ya Magị o nwere ike ime ihe ọbụla iji lụọ di ee aga m eme ihe ọbụla ma isiokwu bụ na onye ọ bụ ga-enwe ego ị nụla ya na Magị ga-eme ihe ọbụla ma ọ bụrụ na onye o zitere nwere ezigbo ego maka ihe ị ga-ekwu n'oge na-eteghị aka kpọọ akara 080 506 ndewo ị achọrọ m ịma ọkwa biko ọ dị mma ya bụ na nke gị abụghị nzaghachi kama ịma ọkwa ọhụrụ ị bụ nwaada ka ibo oriakụ ha ọ bụ nwaada aha m bụ m imi ị hụrụ ana m achọ nwoke ha odogwu ị na-achọ odogwu nwoke ị chọrọ nwoke ga-azọ gị ma chedo gị megide agwọ na ụmụ anụmanụ ọ dị otu a achọrọ m ịchọta nwoke maka ezigbo mmekọrịta ọ ga-abụ onye maara onwe ya dị ike iji mee nyocha nje HIV unu anụla ya ugbu a aghọtala m unu niile bụ ụmụ nwoke na-ege ntị gịnị ka unu chere kwupụta na echiche unu n'ikuku hello hello ehe ndewo anyị na-anụ olu gị nke ọma ọ dị mma nwaada ahụ arụ ọ dị ya ka ọ gịnị onye ka o che na ọ bụ ya chefuo ya ee eh? ọ bụ nwanyị ya gafekwala oke anwa ebe ahụ imeela hmm, gị aga m achọ ịkwụsara onye bi agba ọhụụ anyị a okwu ọ dị mma mimi onye ọzọ ndewo ị aha m bụ karim ana m akpọ n'ihi na eche m na ọkwa mimi dị mma ee ọ dị mma Ah. echekwa m na olu ya mara ezigbo mma bịa karim ọ ga-abụ na ịbụ odogwu a na-achọ n'ezie mm, enwere m ike ime nyocha maka nje hiv ma enwere m ajụjụ maka mimi jụwa karim gịnị ka ị ga-eme ma nyocha gosi na m bụ nje ana m ajụ gị otu ajụjụ ahụ karim ịma mimi ihe kacha mkpa bụ ibu ụzọ zute gị ịhụ ihe nwa agbọghọ nwere olu ọma ahụ yiri ị marala ihe kacha m mkpa Karim <laughs> unu ahụlanụ ụmụ nwaanyị na ụmụ nwoke biko kwenụ ka m gbubie mkparịta ụka mmadụ abụọ ebe a ugbu a achọrọ m ịnabata ha n'ụlọ aṅụmaṅụ anyị n'otu awa na-abịanụ ka ha zukọọ ma ṅụkọọ mmanya ọnụ naanị ha abụọ onweghị onye ọzọ ga-ege ntị mimi na Karim biko bịanụ ka unu mata onwe unu ozi a doro anya inwe ezigbo mmekọrịta agbasaghị ma nwere nje HIV maọbụ na ị nweghị ihe kacha mkpa bụ ikpe ezigbo agwa n'ebe gị onwe gị nọ na onye ọ bụ gị na ya mata na na ihe niile nwere ike tụmadị ebe ịhụnanya nọ n'uju